a na ụgbọ mmadụ elu okwu mma onye mee nke ọma Bluetooth mode. na anapụ ụzọ ndụ ịma na o nwere ọnụ na-eti mkpu na-asị ụmụ igbo chigharịa ụmụ igbo chigharịa kwa mbọsị mbọsị ọ na n'ụtụtụ na abalị ọ nọ na nkuzi ezana ezana onye ọma na ọrụ ifite onye mgbasa ozi ozi ọma ọdịnala ezeanụgo chitubelu onye manya ji eme ọnụ ọdịnala na ụzọ ndụ gaba n'iru ezeanụgo chitubelu onye ọma n'ọrụ ikike onye mgbasa ozi oziọma ọdịnala gaba n'iru ezeanụgo chitubelu onye manya ji eme ọnụ

Ulimwengu shazira kumkani na ukifata mwa gulubaye gulubya hapo patoka okuluka malugo chituwele kwegekwe tabisinamambe ọmawu chacha oge ọbụla ọ na-eti ọ nọ na nkụzi chukwu ọrịa ma gbaa ume ọdịnala ya adịghị eze anụgochi tubelu onye ọma n'ọrụ ifife onye mgbasa ozi oziọma ọdịnala gabadịgbo ee ụtụtụ ọmanụ ụmụ ọdịnala igbo anyị abịakwanụ n'oge awa nke eziokwu nke ọ bụ mụnwa nwa Ogbuefi Eze-Ana Ugochi tubelu anọ n'isi ya ekelekwa m ndị sonyere anyị na Judith Blessing na ụtụtụ ọma ekerekwara nke Ikechukwu nwa nkwọ ekelekwara nke ụtụtụ ọma na ndị niile na-esonyere anyị all over the globe ma ndị kọmentịrị ma ndị akọmentrị mana ị nọ under the influence of my voice a sị m ụtụtụ ọma o ebe ị nọ <laughs> mana ebe a ụtụtụ ọma nkata aka 9 a.m. so aha mba bụ efi Eze-Ana Ugochi tubelu n'Oraifite afọ ọzọ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 asị m echecha ihe ọjọọ ya ebe anyị ya mụrụ onwe ya asị m onye si ha ji wee dịrị anyị onye a ndụ onye si ha ji wee nọrọ anyị onye na ndụ onye si na anyị ga-adị mma onye a ga-adị mma mana onye si na ya ma adị mma onye a ma data mma tiri ụwa gwụ ise ka m gọrọ ka ọ lere den akwụkwọ dị mkpa echefu na na ụbọchị mondays and thursdays bụ ụbọchị anyị ji enwe ministration na temple using ọdịnala method ọkwa ụbọchị a ka anyị ji ekwubi okwu n'isi nwoke ya na n'isi nwanyị. ụbọchị ahụ ka anyị ji ekwubi okwu n'isi difference of the temple ya na n'isi ụmụ igbo anyị kwuru na ọ ga-adịrị ụmụ igbo mma yes anyị si na ngwụ ọbụla onye ji eko bụ ezigbo ngwụ na ọma akọ n'ahụ ya ọkwa ndị chọrọ ịbịa fisikal sonyere anyị na our administration and ya na our counseling maka na ike dị n'okwu ọnụ oyi okwu ọnụ ka Chukwu Okike ji wee kọọ ụwa then nwere ike ime nke a and a gwara gị na inwere ike ilite elele na ọfọ na aja ya na-achụ na temple distance abụrụ ebara ya is a is a thing of the mind you only limiting yourself because of your negative mindset nwere ihe distance abụrụ ebara ya ghọtara ya nke ọzọ echefutara aja anyị na achụpụ kwa ọnwa kwa ọnwa nke ọnwa febụwarị ebidogo ndị niile sonyere na ya bụ aja bụ ukwu sonye na ya aja eji m n'aka na ịba yesterday night last night na ha wetara ihe onyonyo etu ya bụ mmemme si malite ụbọchị a ga-emechikwa ya ga-abụ 19th anyị ga-ese ndikwa etu esi wee chịkọta ya ụbọchị awa ga-achụkwa aja ihe mmeri ichiche gbuo egbu emesara aka echefuna nọọsụ ndị sonyere na aja a ga-enweta ihe onyonyo a maka ihe you know what because na na Ugochitwu bụ ọdịnala temple anyị adịghị esho ihu ọrụ na social midia maka na ọ dịrọ necessary <laughs> yes so ndị ọbụla sonyere anyị maọbụ onye anyị na-arụrụ ọrụ maọbụ onye anyị ga esendere ndere vidio of ihu ọrụ maọbụ ebe anyị na-arụrụ ọrụ mana maka ime na social midia no ọ bụrụ ife anyị bịara lọtara ya then nke ọzọzi bụ ọ bụrụ na isonyewu e, e, na nke a nwekwara ike isonyewu na nke ọnwa na-abịa n'ụbụ maachị ka esi esonye na ya aja mbunye na aja ihe a na-achụ n'isi nwoke n'isi nwaanyị maka ọdịmma aja mbunye esigo na aja abụnye ọtụtụ ndị mmadụ elu ndị ọ bụrụ na isonyewu ihe ị ga-eme bụ ndị na-esonye bugo amadugo dị mana maka gị onye ọfụ ịchaachị m na wasap isend m tripl ya request gị agwazie gị infọmeshọn sin dị from you chaachị m na wasap email donation token to the account number chatịa m na WhatsApp 672 I repeat 672. ka anyị gaba n'isiokwu anyị ji bịa n'ụbọchị taa echefukwana na ya bụ vidiyo awa nke ọ bụ the temple sponsor yes mụ na the editor kwuru okwu today emesigo the soundtrack by Stanley Okolie the legend then eji m n'aka na by the by before Thursday this week. Yes, in next three to four days time. That video here here on my page, here on my YouTube. I want to know only my fans get boost of watching that video. <laughs> okay, I can I go go to Go TV and uh, multi choice. Yes, but my fans first. <laughs> I love you all. <laughs> yes, uh, after that one, I called other movies. I don't know, I the scripts. agwara m ụlọ na nkụzi niile ihe ọbụla nkụziri na ebe a a ga-atịra m yes so ọda a na-enyekwa two other scripts na-abịa on the way throughout this year <laughs> then isiokwu anyị ji bịa n'ụbọchị taata bụ more you should know about reincarnation part two ọ bụrụ na ị na-ebere part 1 ya jee yesterday ọnya m nkụzi anyị kụzi yesterday ga wọchịa part 1 ya because what you don't know is only a mystery to you. I, reveal, I took my time to reveal the secret of reincarnation. Any logical question, Ajo Azarmia. Yes, can digress here a little maka ndị enwetụrụ idea ihe anyị kụziri. Anyị kwuru na mmadụ ọbụla nọ na earth nwere purpose why you are here originally human spirits we are spiritual germs because human spirit we human spirit what is the common is the spirit not the flesh yes because human beings is is a, we are all animistic with all the animals the difference between human being and the animals is that because we are we have higher animal we are higher, animistics. we have spirits mana nwere ihe dị iche na human anatomy and the animal anatomy you understand we are all the animals in nature dọtara mana ihe mmadụ ji wee bụrụ mmadụ mmadụ buru bụrụ mmụọ bụ that spirit yes that spirit bụ ihe mmadụ ji wee bụrụ ihe dị iche na wee gwa that spirit ahụ na onye wa ah. in the spiritual realm na na mmụọ <clears throat> mmadụ amara onye ọ bụ that is why you didn't know or understand who you are in the last 100 years 200 500 years you don't even know whether you exist or not the reason is this you are unconscious of who you are as a spiritual jam so in the world of spirit a man may exist so for that reason almighty father in his infinite mercy now decided that it will be of good benefit for all the human germs, human spirit in the spiritual realm, non animal, that are unconscious. They don't know that they existed. They don't know who they are. And for that reason, they can never mature beyond that level. So God, in His, his infinite mercy, decided to give human spirit an opportunity to mature and to be able to contribute his or her own quota towards furthering creation. maka na anyị bụ chi <laughs> anyị wụ obere chi yes o wee si oke ka ya e sedie mmadụ n'ụwa bụ the gross material ka o sedie mmadụ n'ụwa ebe mmadụ ga-enwe ike ịnọtụ na cooler region when we can recover consciousness. Because if we are in the proximity or in the spiritual higher realm, because you are very closer to the throne of grace. Now, human being will never be conscious there because of being closer to higher entities. So that's why we are asked to come down to gross material, far away from the spiritual realm, so that we will be able to be closer to animistics and be able to mature. Now, in order to for you to mature, you will be sent down to earth. And for you to operate on this gross material, you need to put on physical body, the look. The clothes, yes, you need it. Because all this flesh we we are, make it is possible for you to move around and be able to experience everything in this gross material. So you must put on something that gross material, the flesh. Hmm. The body dies, but the spirit doesn't. So ị ga-eyiri awọrọ ihe na nwa m ka ị nwee ike ibi n'ụwa ihe na nwa m. So then the physical look the earthly body we choose to uh, wear while on earth depends largely on what we supposed to experience and what we supposed to work our JD, hmm? our work stipulations. Now, ọ nwere ndị toro ogologo nwee ndị dị mkpụmkpụ enwere ndị mara mma nwee ndị jọrọ njọ all those things are physical attributes mmadụ nwere ike ịbịara ụwa kịta yiri akwa dị etu a maka na dịsi ahụrụ ahụ ịfụrụ ụwa akwa eyibere mmụọ yes ọ dị ka ọ bụrụ etu isi kwado mgbe ị na-eje obodo oyibo ka isi kwado mgbe ị na-eje Lagos kwado etu a ka isi kwado mgbe ị nọ within the ya ya steeti dọtara ya so onye ọbụla na ọrụ ekenyere ya determine the look onye ji bịa dọtara ya detu onye si kwado na ihe a chọrọ ka onye nwee experience yes ọ experience ndị dị two good handsome guys and beautiful queens experience ọ the same exact experience ka those ugly ones normally experience enwere ihe dị iche and then we're reason for that anyway ọbụ bụrụ ka m chọrọ ịkọwa taa gatago maka na nkọwa ya ọ dị too large but ihe m chọrọ ịkọwara gị bụ na enwere reason why you are here on earth yes now That reason primarily is for you to gather all the necessary experience necessary for you to mature. Because you can only understand things perfectly when you experience it. Let me give you an example. If you're a man or a woman, you have not experienced divorce or you have not experienced heartbroken, you will not understand it. Yes, you might be, you might claim that you understand the pains and the whatever that associated with it, but believe in me, you can never understand it like the person that experienced that particular thing, whether heartbroken or divorce. You understand? Yes. So in life, if you have not experienced hardship, real hardship, you cannot be able to experience or explain what hardship is all about. I'm talking about time you are so broke. You can't tell me that children of the rich in Nigeria will understand what really hardship is all about. They will not. They might claim that they understand, but believe me, they will not understand it 100% the way somebody that experiences it will understand it. You understand? So that the reason why you decide to be here on earth in order to gather that experience. Let me take a, take a, give you an example. In the ancient times, BC, thousands of years ago, people of that time stays longer. Like we are told about Methuselah, that stays, I think, a little above a thousand years. We are told about Adam, that stayed over 900 something years. We have other people that stay 700 and 600 and olden days. But in the world of today, it's no longer possible. Because na anyị nọ n'oge oge nchịkọta. But those early people, I can tell you, no human spirit is here now on earth now is here for the first time. Yes. So everybody o nwere no nọ they are present on this particular earth life now, earth plane now, is their last chance. Oh, when they cabo oh, maybe their third time, when they were the fourth time, when they were the whatever. Oh, when they cabo, oh, Madongoro onye will be afresh uh, now. Because the world have really gone far. You got know Now, an example, gonna know about that in this present earth life now that we live throughout his life. There is entire time allocated to him or her in one single earth life. Instead, it will be divided. You might come in this world, your previous earth life, you live 120. Came back to this one, maybe 80. Came back again, maybe 100. Came back again, maybe 70. You understand? Uh-huh. Or somebody will come back again, maybe under 20. As case may be, depends and there's something that costs it. Now, but all those times will be accumulating, accumulating till your final time. Till your final time allocated to you. If at that final time allocated to you, and the, you refuse to mature, you refuse to mature and become better human being in order to join the Otundi chair yes become a worthy ancestor ọdịnala igbo gị na ọdịnala igbo does not believe na enwere ihe dịka ọkụ mmụọ yes if there is anything like ọkụ mmụọ I can tell you na ọkụ mmụọ na ihe ọbụla dị n'ụwa ịghọtara ya so ọdịnala igbo ekwenyere na such thing and truly the such thing does not exist ya bụ ihe ndị ụka Rom ji wee tinye mmadụ fia ịghọtara ya now man, ọ may na ime or ọjọọ ọ believe in karma that whatever you sow you come back to you either you take it in this present life or you take it after ịghọtara ya now ọdịnala Igbo kwetara Now, reincarnation when you reincarnated you wish is for you to continue where you stop till the completion example if your total allocated time is a thousand years example and that thousand years you can leave them that thousand years in ten reincarnates. Example. Or you can live that thousand years in eight incarnates, depending on how long you are staying in each circle. Now, at the last time for you to complete a total allocated time in the spiritual realm for you, you are not matured yet. Then you will face, oh, that is where the thing that was speaking spoke uh, was Jesus mentioned in the Bible. Come see. Ebe ọ sịrị now na na a ga-ewepụ afa gị n'akwụkwọ nke ndụ ya na will be expunged from the book of life. I'm not achọ ka nkụwara ihe omino. Ihe omino bụ Now, at the end of allocated time given to you and you for any reason you refuse to mature. Eh? And I ga make a expunged for the book of life is that you will cease to be a human spirit. You will cease no more. And the, the highest punishment that can befell every human spirit is to be degraded. If you are degraded to below human spirit, that is the Ihob Dabona. May a go from the book of life. You are no longer living as a human spirit. Let that go. Uh-huh. ọnya total damnation ịnụ ka ekwu total damnation ya abụghị na iyi ebighị ebi anwa but you no longer exist in the spiritual realm your total existence has been erased ya mana ọ bụ at the end of the day you perform and become a better human being ị banye n'otu ndị ichie e become the sense so ịbụ na onye ichie adịrịghị yes So you become an, an authority in the spiritual realm. You will be able to join in furthering correction. That's it. Now, but at the end of the day, you refuse to mature. You can be given more further punishment. You can come down and be less human. And the highest thing that will happen to you is when you were sent as a punishment and you are now a less woman. And the meaning a less woman. Example, if you're a less woman that maybe you are for your punishment, you are degraded to an animal. You already know that someday somebody can feast on you, and that is the end. Or an animal, higher animal can feast on you, that is the end if like maybe you're a tree example and at the end of the day the family you you germinated in their compound will use you as firewood and that's the end because you are no longer because what makes human being higher is the spirit but elder lesser animals can be taken down anytime for one thing or the other so it is very good for you to live a good life no live purposeful life why you are here on earth is to be of great benefit to other in the to entire creation. So live good life worthy of revelation. Because no one ever a na-eje ebe a na-eje ebe a na mmụọ ebe ọ ga-abụ izo isonye n'otu ndị ichie ibuzie this one of the decision making e join the decision making body Now, ụfọdụ na-ajụ sị kedu ihe kpatara onye lugoro 100 years Or can we reincarnate the answer is yes depending depending na how many years you've be going in the past so 100 years is not enough for you to complete the entire cycle now somebody can decide to take any body shape in order to reconnect. Oh, yeah, but I didn't in the previous life. Somebody will take the shape of a man. Onwake in the present earth life will take a shape of a woman depending on what he or she want to achieve. Because in human nature, enwere ụdị two. In human spirit, enwere ụdị two. Onye agbata na nwoke nwere ike itinye mmiri na-akpụ nwa n'ime nwunye ya. Eh, the S is there, the YY is the Y is there, the S is there. so ihe ọ pụtara na na nwunye na that the other woman that is receiving the egg already now has ability to, this, to show the attribute so two of them whether Y or Z that enters her body she can still preserve it and still give it exactly what you gave to her so we have attributes of the two in everything you know, of male and female attributes yes so ihe nna achịkọwala gị bụ na reincarnation is real and then we reason why you anybody reincarnate in a particular family. Family ọ bụla reincarnate na ya what it means is that enwere some thread of fact enwere ihe unu nwekọrọ ọnụ enwere reason why all of you uh, came into one umbilical cord yes e nwere reason why unu niile to be a piano family and because of that regression day onye abata na o onye ị nwere ike ịfụ from very far o nwere ike ọ bụrụ from the same town mana if onya anyị that personal likeness n'ebe onya nwa as you explain why you personally onye a ụgwọ nwere ihe ọmụ ọmụmele gị warrant you personal likeness but if you are just like ya ihe na-aka ọsị ihe na-eto a nwere ike o nwere ike onye na-eto ọ bụrụ na ya in previous life onye na-eto a nwere ike ọ bụrụ na onwekwuru wee cut come across each other o nwere ike onwe ihe ọma onye a mere gị o nwere ike onwe ihe ọma that particular person mere gị in the previous life and gị nwa That are long for a, uh, an opportunity to pay him or her back. Then in this present earth life, or a warranty and again, ya nwere a iji amụkwa. Either in a family, or getting a aja amụọ, maybe in the place of work, or place of business, or no will something bring the two of you together. And once if you they don't want, he gave this natural love to help the person, to make sure that that person is happy without knowing that why is so is because in the natural laws we were given another opportunity to make that person happy because the person wants to make you happy in your previous life. He had a man If you understand why some of these things happen, sometimes some certain things will happen to somebody because of what the person have so in the previous life. So you see flow back. Kama is real. Karma is real. And if you understand reincarnation very well, you understand kama very well, I can tell you that whatever you sow in creation must come back, flow back to you, the originator. But you can see, do one or two to avert some of those things from hitting your heart. Yes. Ihe nwere ike imewu bụ na in their previous earth life, you live careless life and hurt many spirits, many souls. You step on toes. But now you have recognized the fact that living such lifestyle is not the best for you. And now you want to do reparation, you want to do restoration, uh, restitution, you want to make amends. So why living good lives now that good life you are living now will repositioning you in the spiritual realm, making it impossible for those bad radiation of what you did in the past to hit you hard because because you have already located you have already changed position so when those things are coming back they will find out that they are no longer operating within that frequency example that's you are once in a medium wave and somebody when you are in medium wave you committed lots of things but because of your constant spiritual exercise and the, the up upliftment and upgrade that you have already upgraded to FM if anybody is tuning you or sending any garbage to you in the medium wave the person will never find you unless if the person now upgrade to where you are. So that is what we know about reincarnation. And that is why life is continuous. Ọ ya pụtara I ahịa sị na ndụ adịghị enwe njedebe na mgbanwe ka a na-agbanwe ndụ. Ọnya kpatara na na ọ bụrụ na ịbụ onye chi onye ụwa gị in the previous earth life commit murder then i idri and the karma already set him. The man he needed a wall onugba metal. In my hobble, because of that alwanwa or oh metal, the, the person will reap the consequence of that alum until you pay the price. You you, uh, you do the needful to eradicate it. If not, you face the consequence. So life is all about continuity. If anybody is telling you to continue living evil, evil life, you see this murder people are murdering each other. they will come back and read it. If the person still have another time to reincarnate, if, if not, the person will face the eternal judgment. You understand? Ịma ọnụ nwere ọnwụ na-egbu ajọ mmadụ. Anyị na-agụ ụbọchị onye ọbụla chechara ihe ọjọọ bụ ajọ mmadụ ọnwụ na-egbu ajọ mmadụ bụ onye anwa. Anyị si ise anyị siri ajọ mmụọ ọbụla na-agagharị anyị si onye ọnwụ na-egbu ajọ mmụọ gbuo ya so enwelu in the natural justice enwelu law that binds ya so never you ese ka imebe ihe ọjọọ because what goes around comes around karma is real reincarnation is real if you don't like what you are experiencing now, believe in me, I will advise you to, in this present earth life, men and men, start living good life worthy of emulation. By so doing, you are sowing good seeds that if you have another time to be here on earth, you'll be able to start reaping goodness. If you don't have another time, but maybe this one is your last time, it will put you in the right perspective so that By the time you join your ancestors, you get fair judgment that will help you to excel n'ala ndị mmụọ na ala ndị ichie so that you will celebrate it. eji m n'aka na ịghọtara ihe ọbụla ihe nkọwara gbasara reincarnation reincarnation is real ọ bụrụ na ịghọtara ihe niile nkọwara jee wọchịa nke yesterday maybe wọchịa nke yesterday wọchịkwa nke tata ka ị wee nwee ike ịghọta na ajụjụ niile e mmadụ nwere ike ịjụ ma ọ bụ ịza gbasara reincarnation ihe kpatara na mmadụ ama agbata onye ọ bụla in the previous life etrisime na part 1 so taata ka anyị wetara ya n'isi njedebe eh? but whatever ịsịkwana ịsịkwana ka ebibe ndụ ọjọọ maka na onye a na-ebi ọ na-agarịa chi awụ otu onye anwa na-ebi ndụ ọjọọ ọ na-agarịa is just because no one can reap maybe the goodies he or she sold in the previous earth life. That is what is reaping. Believe in me. As long as no one can eh, enjoy the goodies of the previous earth life, time will come when he or she will exhaust the goodies he kept in his spiritual store. And once he exhausts it, this badness the person is exhibiting now believe in me the person will reap and that time ọ na-ebezi anya m anya m <laughs> ghọtara so nwere uru dị na mmadụ isi ka ya na-eme ihe ọjọọ na-emegide ibi ya ghọtara then onye abụghị kwesịrị ịma so ihe na-achịkọwalụ gị bụ ịmarị ya o doro anya then maka na mmadụ nwere ike si na o nwere ndị na-eme ihe ọjọọ kịta agbara ihe ọma na-agara ihe ọma na-agara ha because they are still living in the previous grace And I can tell you time, before you know it, they will exhaust all the grace and face the consequence. Now, ọ nwere onye nwere ike ị na-eme ihe ọma na mana ị wonder kedu ihe kpatara o ji nọ na yes because ọ nọ na ntaramahụhụ God adịghị eme mkpacha ọ nọ na ntaramahụhụ gụwa na onye ga na God why this life no balance ị ga na-abụ ndị na-ekwu because na ha ghọtara how things work ha mụrụ na eh, nkwe mmadụ ma na okochi on I don't know. na ha ghọtara ha na judge this world based on this present life hey, eh, this guy is, he has been a nice guy from childhood is your brother is your this and that ọ bụrụ ya chineke chineke cannot pay you evil with good yes the, the young man or young woman you are talking about might be reaping what he saw in the previous life but i would tell such a person to continue being nice continue doing good goodies if you are continue doing uh, being nice to others doing good to others I can tell you before you know it, you will be able to exhaust all your debts in the spiritual realm. And before you know it, good things will start flowing back to you. It's natural law. God Galatians 6 7. Go and read it. God can never be mocked. Whatever you sow is what you reap. It's natural law. You understand? Ịsịkwara na onye anọ na-agarịa ka isi eje mebe chi ya onye ọ na-agara kịta ahụ agwara gị ihe dị responsible for ọgụ ọ na-agara ya ọ bụrụ because of nọ na-eme rọns ego ya moto egori iphone alụọrị ụlọ ihe niile ọ na-eme abụrụ onye nwa mere o ji nwetadosit ịghọtago dikpekus ọ na-echi a ọ bụrụ onye nwa nwere dibespeks sofa ọ bụrụkwa ndị mmadụ ma ha yesi mma sofa mana a gwara gị ọ because of kam ya ihe sobienu mere o ji eri ipie na time wee kọsọ isi ka ije mee ee na ọ na-eme na ịka ama mma nwee straight leg ije ebe anwa kama gị na ya bụrụ ofu o nwere ike ọ bụrụ na ị ka na the punishment level of your previous life ije ememe ka ọ na-eme ya compounding ya problem because a ga na-ewetara gị ndị aka gọm ndị ya emechaa agbawa agha obi ndị nwere ike imechazi ebe akọmitu ụmụ atọ stọpụ ya life ma ndị ya eji uwe emekwara ihe a na-eme wee jee gbaa ajọ ọgwụ adbiden ima na dị na complicate your issue by using more committing evil upon evil nke dị bụgharị by then onye mere ibi ya ọnwa onye mere ibi ya ọ bụrụ na ịghọta ihe ahụ gwara ọfụma ịghọta na onwere onye mere ibi ya kama ihe ị ga na-eme even when things are not moving well to you don do evil keep on doing it and keep on asking for mercy chụba aja chụba aja ihe mme showing love to your fellow human being those corporal work of mercy, those um uh, joyful activities, being nice others, believing me, are shortening that you suffer. Yes, you pay your spiritual debts gradually, but because you don't see beyond your nose, a mother on a court. enwere ike ara wụrụ na na-ekwesịrị ịta ahụhụ ịkwesị ịta ahụ for next 20 years mana keep doing good good good nwere ike short to five years mana enweghị ndidi gị nwere ike ịta afụ 2 years lament ma ọ fọrọ 3 years taa afọ 4 years ọ fọrọ oli ihe maka ihe enweghị ndidi gị igwezi ndidi ka oge awa elapsụ ihe ọma mere gị ije tinye aka n'ihe ọjọọ ị mara na ịkọmpliketi anya ishi imekwara na onye ọzọ mere ụtakwa na oke soro ngwere ma mmiri ọkọkwa ngwere na ọma akọkwa oke ịsịkwara na ikpe gị na-eme nka na-agwa ajọ na-eme nke a na-eme nke a ka ime nke gị <laughs> ee ọ maka gị wee ibe anya m anya m yes kedu uru ọ ga-abara gị wulitesi ụwa niile na erere ma mkpụrụ obi gị efunara gị ịghọtara ya John 6:33 sị seek ye the kingdom of God that every other thing shall be added unto you so what you supposed to do do the right thing love your neighbor as you love yourself I'm not even talking about it because some people don't love themselves. So love your, neighbor as God demands. Yes. Love your, your neighbor with all your heart. If you don't love yourself, that is one is your own cup of tea. But love your neighbor, live a good life, then keep doing it. I'm telling you, give us never lack, and I can tell you, hard times never last, but hard people do last. If you keep doing good, I can tell you, it's just a matter of time. All those punishment, all those sufferings, you will see them no more. And goodies, they start flowing back to you. Yes, goodies again flow back to you and your children will be better off it. But if you decide to keep doing evil, <clears throat> committing murder without uh, repentance, believe in me, you will suffer and your generation will still suffer because of you. Makana na na a ga-eji aja omume of the direction nke nọ na-erecha vidio a ị ga-emere onye fụrụ n'anya wee kwụsị ya ọ bụrụ na ịchọọ ka anyị gbaara gị afọ mmiri ebigbo ọrụ ọrụ ọrụ mmụọ ma ọ bụ na ịchọọ ibisi tempụ chaatị m na WhatsApp 0805 7837672 ya gazie ka ọ dịkwa echi niile n'oge awa n'oge awa nke eziokwu ya gazie n'ọfọ n'aha Chukwu Okike nke pụrụ ime ihe niile ekwuo m okwu ngozi n'isi ndị niile sonyere anyị n'oge awa nke eziokwu n'ụbọchị taa anyị lebara anya n'ihe gbasara reincarnation agba nke abụọ ka ha arabụ ndị niile na-anụ onu a ndị nọ na east west north and south all over the globe may they receive help may they be protected ndị na-achọ ego ndị na-achọ favor ndị na-achọ upliftment ndị na-achọ di ndị na-achọ nwunye ndị na-achọ nwa ndị na-achọ liberation ndị na-achọ protection ndị na-achọ dọkụmentị ndị na-achọ pepa ndị na-achọ ihe ọma dị iche iche may they receive it n'aha Chukwu okike nke pụrụ ime ihe niile ya ó ọfọ